enyi m ị bụ onye kwere na jizọs ọ bụrụ na ị bụ onye kwere na jizọs chineke agbagharawo mmehie gị mmụọ nke chineke abịawo ibi n'ime obi gị chineke bụ nna gị gị onwe gị bụkwa nke ya ịrapụwo ụzọ mmehie ị nwere obi ọhụụ agbanwewokwa ụzọ gị n'ime akwụkwọ chineke ka ọ gwara anyị otu ọ chọrọ ka ụmụ ya na-adị ndụ chineke enweghị mmehie ebe ọ bụla ọ bụ nna anyị anyị ga-emekwa naanị ihe dị mma n'anya ya ọ bụrụ na anyị adịghị ege ntị n'olu ya mmadụ niile ga-ahụ na anyị abụghị ụmụ ya n'ezie jizọs chọrọ ka ị kpanyere ya ụka oge niile ọ bụ ezie na ị ahụ ya ma ọ na-ahụ gị ọ na anukwu olu gị ọ nọghịkwara gị mgbe niile ọ ga-enyere gị aka mgbe mkpa ya na-akpa gị ezi ihe niile si n'aka ya bịa ọ bụ ya onwe ya na-enye anyị ume o kwesịrị ka anyị kelee ya n'ihi ihe niile ọ dị mma ka anyị wee kelee ya mbụ n'ihi ihe oriri anyị tutu anyị wee rie ya mgbe o kwenyere ka mmekpa arụ bịakwasị gị ọ bụ n'ihi na ọ chọrọ igosi gị na ya pụrụ idebe gị ọ chọrọ ka ịmụta ịtụkwasị ya obi ihe niile ọ maara ihe kachasị mma nye gị n'ihi nke a o kwesịrị ka anyị tụkwasị obi kelee ya ọbụna mgbe ihe na-adịghị agara anyị nke ọma Chineke gosiri ike ukwuu ya mgbe o mere ka Jizọs si n'ọnwụ bilie ọ chọrọ ka o werekwa otu ike ahụ nyere anyị aka mgbe anyị nwere nsogbu mmụọ Chineke ga-enye anyị ntachi obi ọ ga-enyere anyị aka ime ezi ihe mgbe ekwesị na-anwa anyị ime ihe ọjọọ ọ ga-akasi anyị obi mgbe ihe siri ike ọ bụ gịnị mere ị na-echegbu onwe gị aga m ezitara gị onye inye aka kwesịrị obi gị ọ bụ gịnị ị na-echegbu onwe gị aga m ezitere gị onye inye aka kwesịrị obi gị ọ bụ gịnị ị na-echegbu onwe gị aga m ezitere gị onye inye aka kwesịrị obi gị ọ bụ ị na-echegbu onwe gị aga m ezitere gị onye inye aka kwesịrị obi gị ọ bụ gịnị ị na-echegbu onwe gị aga m ezitere gị onye inye aka kwesịrị obi gị ọ bụ gịnị ị na-echegbu onwe gị aga m ezitere gị onye inye aka kwesịrị obi gị jizọs na-eme ka obi anyị ṅụrị ọṅụ o kwesịghị ka anyị tụ ụjọ n'ihi na o nwere ike karịa ajọ mmụọ niile o nwere ike karịa onye ọbụla ọzọ tụkwasị ya obi ọ ga-ekpuchita gị jizọs hụrụ anyị n'anya nke ukwuu nke mere o nyere ndụ ya n'ihi anyị ọ nwụrụ n'ihi anyị mgbe anyị bụ ndị iro ya n'ihi nke a o kwesịrị ka anyị were obi anyị dum hụ ya n'anya o kwesịkwara ka anyị hụ ndị ọzọ n'anya ọbụna mgbe ha bụ ndị iro anyị anyị ga-eme nke a naanị mgbe anyị nwere ịhụnanya jizọs n'ime obi anyị a sị na ọ dị mgbe anyị nupụrụ isi n'okwu chineke ọ ga-ewute anyị anyị ga-arịọ ya n'otu mgbe ahụ ka ọ gbaghara anyị sachapụkwa anyị mgbe ahụ anyị ga-atụkwasịkwa ya obi ka o wee nyere anyị aka ka anyị ghara imekwa ya ọzọ anyị maara na jizọs na-edoziri anyị ebe obibi kachasị mma mgbe anyị ji obi anyị niile na-eso jizọs anyị na-aṅụrị ọṅụ mgbe niile ọ bụ gịnị mere ị na-echegbu onwe gị aga m ezitara gị onye inye aka kwesịrị obi gị ọ bụ gịnị mere aga m ezitere gị onye inye aka kwesịrị obi gị ọ bụ gịnị mere ị na-echegbu onwe gị aga m